ọ bụla echere n'iru ndị mmadụ eziokwu ọbụla nke na-abụghị dịka o siri gụọ obi ha agụụ ihe nke mbụ nke ha ga-eme bụ ịmalite ịkatọ onye na-ekwusa ozi ahụ nke a bụ ka esi nwale amara Chineke nke dị n'ime ndụ Pọl anyị ga-ahụkwa ka o si gabiga ọnọdụ a onye ọma na-ege anyị ntị ugbu a udo dịrị gị n'ebe ntụgharị gị nke ụbọchị taa onye ozi Chineke Dr. David Jeremiah na-ewetara anyị nkụzi ihe nke isiokwu ya bụ nnwale nke amara ugbu a gee ntị ka ị na-eme nke a ka onye nwe anyị gbago ume n'aha Jizọs amen n'ụbọchị taa n'usoro ọmụmụ ihe akwụkwọ ndị Galatia anyị na-ewere isiokwu ọzọ bụ nke a kpọrọ nnwale nke amara ọ bụ na akwụkwọ ndị Galatia isi mbụ malite n'ahịrị nke iri rue na nke iri abụọ na anọ ka anyị na-ewere ihe ọmụmụ a ọ ga-amasị m ugbu a ka ị soro m chee echiche a n'otu nkeji ilepụrụ anya site na windo ụlọ gị ma hụta otu onye ka ọ na-ezuru ụgbọala gị iwe were ekwentị gị kpọọ ndị uwe ojii nye ha nkọwapụta nke mmadụ ahụ onye ị hụrụ nakwa nkọwapụta nke ụgbọala gị mgbe e mesịrị n'ụbọchị ahụ igwe telefon gị wee kụọ ọ bụrụ ndị uwe ojii ị pụrụ ịgbadata n'ụlọ ọrụ anyị ka otu n'ime ha jụrụ gị n'igwe telefon anyị achọtawa ụgbọala gị anyị jidekwara onye ori ahụ ya mere ị gbadara n'ụlọ ọrụ ndị uwe ojii leekwa ya ka ọ nọ n'ebe ahụ otu aga m efu iwe anya n'ụgbọala gị ọ dịkwa ihe ọ bụla mere ya onye uwe ojii ahụ wee jụọ gị ọ ga-amasị gị ka anyị kpọga onye ori a n'ụlọ ikpe ọ bụrụ na ị sị ee nwokorobịa zụrụ ụgbọala m ọ bụ onye ori o kwesịrị ije nga nke ahụ ga-abụ ikpe ziri ezi ọ bụrụ na ị sị mba hapịa ọ ka bụ nwata eleghị anya ọ gaghị emekwa ọzọ rapịa ka ọ laa nke ahụ ga-abụ mgbaghara ma ọ bụrụ na ịsị sị rapụ ya ka ọ laa iwee tụgharịakwa n'ebe nwa okorobịa ahụ nọ ma sịkwa ya nwa m ọ bụghị naanị na ana m agbaghara gị ma ọ ga-amasịkwa m inyere gị aka biko ezukwala ori ọzọ ngwale nke a bụ ọtụkwa nke otu n'ime ụgbọala ndị m nwere n'ụlọ ị pụrụ iburu ya ka ị were ya na-agbagharị ugbu a ndị enyi m nke a ga-abụ amara amara nke na-ekwesịrị ya nke a bụ inye ya ihe nke ọ na-etozughị inweta ugbo eleghị gị anya ọ dị mma ka m gwa gị na ezuru ụgbọala m n'oge na-adịghị anya gara aga agbaghara m nwa okorobịa ahụ zuru ya ma ọ dịghị ụgbọala ọzọ m nwere n'ụlọ m ga-enye ya ihe ọzọkwa nke m chọpụtara bụ na ọ dịbeghị anya nwa okorobịa ahụ pụtara site n'ụlọ nga n'ihi izu ụgbọala ndị mmadụ n'ori ọ nọrọ afọ atọ n'ime ụlọ mkpọrọ ya mere obi m gwara m na eleghị anya ọ ga-adị mma ka o detu iwu ire nwa nke nta ka o wee nwee ike ịghọta ma nwekwa obi ekele banyere amara mgbe ọbụla o nwetara ya ugbu a nwokorobịa ha laghachikwala n'ụlọ nga ebe eleghị anya ọ ga-amụta ịgbara ajọ ihe ọsọ ọ gwara m anyị nke a n'ihi na ama m na ụfọdụ n'ime anyị ga-ajụ m nke a n'akwụkwọ ozi nke unu ga-edetara m ọ ga-amasịkwa m ime ka unu mara na obi dị anya ụtọ nke ukwuu n'ihi akwụkwọ ozi niile nke unu na-ezitere anyị akụkọ ahụ nke m kọrọ anyị bụ ezi ihe ịma atụ nke ihe amara bụ ị hụrụ ya ọmịiko bụ Chineke ịjụ inye anyị ihe nke ruru anyị ma ọ bụ ihe nke kwesịrị anyị amara bụkwanụ Chineke inye anyị ihe nke na-erughị iru anyị ihe nke anyị na-etozughị etozu inweta ọmịiko na-asị mba ọ kwesịrị ije nga ma biko ezigakwala ya n'ebe ahụ ma amara bụ isi ngwale ihe nke a ọ na-etozughị inweta biko nye ya nke ahụ kama ị ga-enye ya ntaramahụhụ nke o tozuru inweta amara bụ inye ya ụgbọala n'agbanyeghị na ejidere ya ebe ọ na-ezu nri site n'akwụkwọ ozi a nke anyị na-amụ ọmaiko bụ Chineke ịzọpụta onye ozi Pọl amara bụ Chineke ịkpọ ya ka ọ bụrụ onye ozi ya n'agbanyeghị na ọ bụrụ mmadụ onye na-ara esogbu ndị nke Chineke Lewis Perry onye malitere ụlọ akwụkwọ Dallas Seminary sịrị na amara na-anọchite anya amara zuru oke Chineke nke a na-agwaghị aka nke a na-apụghị ịkwụghachi nke jupụtakwara n'ịhụnanya bụ nke o nwere n'ebe ndị mmehie nọ ọ bụ ngọzi nke anyị na-alụtaghị n'ọlụ ụgbọala akụkụ nke m hụrụ n'anya nke ukwuu ọ sị ọ bụ ihe e nyere n'efu haleluya amara Chineke bụ ihe e nyere n'efu ị pụrụ ịhụ nke a n'akwụkwọ Lewis Sheffer nke a kpọrọ Grace an Exposition of God's Marvelous Gift ugbu a nke a bụ ụzọ Chineke siri zọpụta Sọl nke tasos onye bụ mmadụ onye mmụọ nsọ sitere n'aka ya dị akwụkwọ ndị galesia mmadụ onye bụrụ onye iro Chineke onye obi ya jupụtara n'ihe ilu niile dị iche iche megide Chineke onye kpọrọ onwe ya onye isi n'etiti ndị mmehie Pọl sịrị ọ kpọrọ m site na amara ya ruokwa ụbọchị ọnwụ ya ọ dịghị mgbe ọbụla Pọl chezọrọ ụbọchị ahụ nke Jizọs kpọrọ aha ya n'ụzọ Damaskọs o chetara ụbọchị Chineke zọpụtara ya mgbe Chineke kpọrọ ya aha nzọpụta ya adịghị ihe ọzọ ọbụla ọ bụ ma ọ bụghị amara ọkpara Chineke wee site n'eluigwe gwa ya okwu dịka ọgbụgba ma Pọl siri dị nke nta nke nta dịka anyị na-eme ihe ọmụmụ a site n'akwụkwọ ozi a anyị ga-aga n'iru inweta nghọta dị elu karịa banyere ọnụnọ ọkụ Pọl gbasara oziọma nakwa mmegide nke mmadụ ndị na-agba mbọ ịgwa oziọma nke amara nke Chineke aka n'ahịrị ole na ole ndị a ndị dị n'iru Pọl na-aga n'iru iguzo ibu agha banyere ikike nke ọ natara dịka onye ozi nakwa banyere nwere onwe nke o nwere n'ebe oziọma nọ ihe mere bụ na mgbe Pọl ghọrọ onye nke Kraịst mgbe ọ ghọrọ onye na-eso ụzọ Kraịst wee malitekwa ikwusa oziọma nke amara ụfọdụ mmadụ ndị sitere Jerusalem bịara masịkwa ya Pọl ihe nke anyị na-eme bụ n'ihi na ị chọrọ irita mkpụrụ obi ndị mmadụ n'iro ịgwawo iwu anyị na ụkpụrụ anyị mmiri iwepụwo ihe niile bụ nke iwu chọsiri ike imewo ka ọ bụrụ ihe dị mfe nke ukwuu n'ihi na ị chọrọ ka mmadụ niile hụ gị n'anya ya mere Pọl malitere site n'ịkpọghachi anya azụ ileghachi anya azụ na ntọala nke ozi ya n'ahịrị nke iri ọ sịrị n'ihi na ọ bụ mmadụ ka m na-eme ka ha kwenye ugbu a ma ọ bụ Chineke ma ọ bụ ana m achọ ụzọ ime ihe ga-atọ mmadụ ụtọ ọ bụrụ na anọ m na-eme ihe ga-atọ mmadụ ụtọ m gaghị abụwori oru nke Kraịst nke a bụ ndị Galatia isi mbụ ahịrị nke iri Pọl kwupụtara na n'otu oge gara aga ọ na na-agba mbọ ime ihe ndị ga-atọ mmadụ ụtọ ọ sịrị ọ bụrụ na anọ m na-eme ihe ga-atọ mmadụ ụtọ nke a pụtara na e nwere oge nke a bụrụ ụzọ o siri na-eme ihe ọ nara agba mbọ imezu ihe niile dịka ogo nakwa ụkpụrụ na iwu nke ụwa obi n'ime ya siri dị ma ọ na-akọwa na ọ dịghịkwa eme nke ugbu a ọ bụ ihe pụtara ihe n'ebe a na ndị na-agba mba megide Pọl nara ebo ya ebubo na ọ na-ekwusa oziọma nke aka ya nke bụ oziọma nke amara nakwa nnwere onwe site n'iwu ha sịrị na ọ na-eme nke a naanị ka o mee ihe na-atọ ndị mba ọzọ maọbụ ndị jentaịl ụtọ ha sịrị na ọ na-agba mbọ ime ihe ga-atọ mmadụ ụtọ ma ihe Pọl na-ekwu bụ nke a ọ bụrụ na eleghị anya site n'ihe m kwuru n'ahịrị nke asatọ nakwa nke itoolu kedu ebe unu pụrụ isi nweta echiche nke a na ana m agba mbọ ime ihe ga-atọ mmadụ ụtọ ị chetara ihe Pọl kwuru n'ebe ahụ ọ sịrị ma a sịkwa na anyị onwe anyị ma ọ bụ mmụọ ozi nke sitere n'eluigwe ga ezunu unu ozi ọma ọzọ tụkwasị ozi ọma nke anyị ziri unu ya bụrụ onye a na-abụ ọnụ dịka anyị kwuru n'oge gara aga ana m ekwukwa ya ugbu ọzọ ọ bụrụ na onye ọbụla na ezunu unu ozi ọma ọzọ tụkwasị nke unu natara ya bụrụ onye a na-abụ ọnụ nke adịghị ka okwu nke mmadụ ga-eji ma ọ bụrụ ma a sị na ọ na-achọ ikwu ihe ndị ga-atọ ndị mmadụ ụtọ okwu ndị a bụ okwu ndị dị ike ma dịkwuo ilu ha dịghị ụtọ na ntị ọ dị nnọọ ka a ga-asị na ọ bụ okwu ndị a na-ekwu n'ọnụma ọ bụghị okwu ire ụtọ Pọl sịrị ọ bụrụ na a sị na m na-agba mbọ ime ihe ndị ga-atọ mmadụ ụtọ agaghị m eme ihe m na-eme agara m aga n'iru ịnọgidesi ike n'ebe m nọrọ na mbụ ebe m nara eme ihe ndị ga-atọ mmadụ ụtọ ma adịghịkwa m aga n'iru ime nke a ugbu a nke ahụ abụghịzi mkpa m ya mere na nke mbụ na mbụ o leghachiri anya na ntọala nke ozi ya ọ bụghị ime ka obi tọọ ndị mmadụ ụtọ o mere ka ọ pụta ihe na ihe na-anịba agụ obi ya n'ịkwụsa ozi ọma nke amara nke e nyere n'efu bụ ime ihe na-atọ Chineke ụtọ nakwa ịbụ oru nke Kraịst Jizọs hụta na nke abụọ ya mgbe o leghachisịrị anya azụ na ntọala nke ozi ya o wepụtakwara anyị ọzọ mmalite nke ozi ya n'ahịrị nke iri na otu nakwa nke iri na abụọ nke akwụkwọ ndị galacia isi mbụ ọ sịrị n'ihi na eme m ka unu mara ụmụnna m na ozi ọma m zisara na ọ bụghị nke mmadụ chepụtara n'ihi na mụ onwe m anataghịkwa ya site na mmadụ ọ dịkwa onye ziri m ya kama anụrụ m site na mkpughe nke Jizọs Kraịst ugbu a Pọl ghọtara na mmadụ ndị a onye na-ebo ya ebubo imebi oziọma Kraịst ihe naanị ha bụ n'obi na-eme nke a bụ ụkpụrụ na omenala ha bụ ndị omenala na ụkpụrụ nke mmadụ na-achị ya mere o wepụtara ọkpụrụkpụ ihe atọ n'ebe a na mpaghara ọ sịrị na nke mbụ na mbụ ozi nke m na-ekwusa abụghị nlụpụta nke ọlụ aka mmadụ ọ sịrị ọ bụghị m onwe m lụpụtara ya ọ bụghị m onwe m chepụtara ya ọ bụghị dịka echiche uche nke mmadụ siri dị mmadụ ndị ahụ bụ ndị na-ebo Pọl ebubo na asị enwere ike Pọl ọ gị onwe gị chepụtara nkụzi ihe niile a ichepụtara ya ma malitekwa ịkụzi ya n'ihi na ichere chere na ọ bụ ihe ga-amasị ndị mmadụ ihe ga-atọ ha ụtọ n'ihi na onye ọbụla maara nụ na ọ ga-amasị onye ọbụla ịnata amara n'efu ma Pọl sịrị ha mba ọ bụghị m onwe m chepụtara ya ọ bụghịkwa m onwe m lụpụtara ozi ọma mgbe ahụ ọ gakwara n'iru ma sịkwa ọ bụghị omenala adịghị eme ya ejije Pọl anataghị ya site n'aka mmadụ n'ihi na ụfọdụ ndị mmadụ chere n'eleghị anya Pọl na ụfọdụ mmadụ bịakọrọ ọnụ ma sitekwa n'omenala nke mmadụ site n'iweta nke nta n'ebe a nakwa nke nta n'ebe nke ọzọ ha chịkọtara ozi ọma nke amara nke Chineke a bụ nke Pọl na-ekwusa ọnụ ma Pọl sịrị mba ọ bụghị m onwe m chepụtara ya ọ bụghị m onwe m wepụtara ya adịghịkwa m eme ya echiche ọzọ ọ sịkwara ọ bụghịkwa ihe a kụziri m akụziri amụtaghị m ya amụta Pọl sịrị geenụ ntị unu gee m ntị nke ọma agbawo mbọ egwu unu nke ọtụtụ oge oziọma nke amara nke Chineke rutere m aka n'ụzọ pụrụ iche site kpọmkwem n'aka nke Chineke pụrụ ime ihe niile enwetaghị m ya site n'aka mmadụ ọ bụghị ime onwe m lụpụtara ya ọ bụghị ime onwe m chepụtara ya ọ bụghị atụmatụ nke agbakọrọ ọnụ wee tụpụta ọ bụghị ihe sitere na nkwekọrịta nke mmadụ ọ bụ ozi nke sitere kpọmkwem n'obi nke Chineke wee ruo onye ozi aka oziọma nke amara nke Chineke mgbe okwu ndị a sitere n'ọnụ Pọl o mere ka ọ pụta ihe na ọ bụghị ihe onwe ya chepụtara ozi nke mụrụ nwa o nwetara ozi ya site n'aka Chineke ugbu a ọ na-amalite igosipụta anyị site n'inye anyị akụkọ ọgbụgba ama na ọ dịghị ụzọ ọ bụla mmadụ pụrụ isi chepụta ma ọ bụkwa na lụpụta ozi ọma nke amara nye m nke a bụkwa akụkụ nke kachasị adị mmasị n'ime akwụkwọ ozi a niile n'ebe a Pọl na-eji ime otu ihe nke dị oke mmasị ọ ga-ewepụtara anyị ndụ ya ka anyị lebanye anya n'ime ya ọ ga-ewepụta ntọala nakwa ebe mgbakwasị ụkwụ nke ozi ya ugbu a bụrụkwa na akwụkwọ nsọ gị ka dị nso anyị ga-amalite ego site n'ahịrị nke iri na atọ ọ ga-amasịkwa m ka anyị kerịta òkè n'ụzọ nke a si meghee ị nwere ogo atọ na usoro nhazi nke Pọl ọ ga-amasị m ịgwa anyị nke a mgbe m malitere ọhụrụ ịbụ onye ọzụzụ atụrụ na Fort Wayne nke Indiana ana m akụzi otu usoro nkụzi ihe gbasara oziọma nke a na-akpọ mmụba nke oziọma anyị nwetara ya site n'ije ozi nke mmụta James Kennedy onye lakwuworo onye nwaanyị ugbu a mana oge ahụ ọ bụrụ onye ọzụzụ atụrụ nke otu nnukwu ọgbakọ nzukọ nke ndị nke Kraịst nke dị na Fort laudadel nke Florida ọ bụ ya malitere ụkpụrụ nke ozi ọma ahụ anyị mụtara ya site n'aka ya anyị werekwara ya kụziere ndị so anyị na-eje ozi anyị kụziri ndị anyị na ha na-eso ejekwa ozi ụzọ ha pụrụ isi kesaa okwukwe ha site na mmụba nke oziọma otu n'ime ihe banyere ikesa okwukwe gị ma ọ bụ ime ka ndị ọzọ soro gị kere òkè n'okwukwe gị bụ na ị ga-ama ka ị pụrụ isi nye ọgbụgba ama banyere ndụ gị ya mere anyị nwere nwa obere nkụzi ihe nke anyị na-eji eme ọmụmụ nke sitekwara n'ije ozi nke ọka mmụta James Kennedy lee ka ị ga-esi enye ọgbụgba ama gị ọ dịkwa mfe na nke mbụ ihe m bụrụ tupu m ghọọ onye nke Kraịst na nke abụọ ụzọ m siri ghọọ onye nke Kraịst na nke atọ ihe chineke lụworo n'ime ndụ m kamgbe m ghọrọ onye nke kraịst ọ dị mfe nke a bụ ya bụ ọgbụgba ama gị lee ihe m bụrụ na mbụ lee ka m siri gị onye nke kraịst leekwa ka m dị ugbu a ugbu a ọ bụrụ na ị ga-ele anya n'ebe ọgụgụ anyị nke a bụ ya bụ kpọmkwem ihe pọl na-eji ime ọ na-aga ịmalite site n'ịgwa anyị ihe mere ya tupu nchegharị ya ọzọkwa ugbu a ndị enyi m pọl na-enye anyị akụkọ ọgbụgba ama ya iji wee gosipụta n'ebe ọ pụtara ìhè nye mmadụ niile na ya bụ onye ikpeazụ onye pụrụ iji aka ya chepụta ma wepụtakwa ozi ọma nke sitere na amara ọ malitere site n'ịgwa anyị onye ya onwe ya bụrụ tupu o zute kraịst na nke mbụ na mbụ ọ sịrị na ya onwe ya na na-esogbu nzukọ kraịst gbakwa mbọ ibibi ya hụta n'ahịrị nke iri na atọ n'ihi na unu nụrụ ihe banyere ibi obi m n'oge gara aga n'ụzọ ndị juu na ana m esogbu nzukọ chineke nke ukwuu rie nne mebikwa ya tupu pọl zite onye nwaanyị n'ụzọ Damaskọs aha ya bụrụ Sọl o tinyere onwe ya n'ọlụ nke ukwuu n'ịkpagbu nzukọ Kraịst ọbụnadị dịka o tinyekwara onwe ya n'ọlụ mgbe o zutasịrị Kraịst ịkụziri nzukọ Kraịst ihe Pọl abụghị onye Juu naanị n'echiche kama ọ bụrụ onye Juu n'omume ọ dịghị mmadụ ọbụla onye nwere nkwesị ike n'ihe o kwenyere dịka Pọl onye ga-ekwenye ka a gbanwee echiche uche ya banyere ihe o kwenyere n'ụzọ dị mfe ọ dịghị mmadụ ọbụla ma ọ bụ ozizi ihe ọbụla nke pụrụ ịgbanwe echiche uche nke nwoke onye bụrụ onye na-akpagbu nzukọ kraịst pọl bụrụ onye farisi ikpọ ọkụ n'ọnụ kwenye ya ma ọ bụ ghara pọl kwenyere site na ala ala obi ya na igbu ndị nke kraịst bụ ije ozi ogo dị elu nye chineke pụrụ ime ihe niile dịka okwu ọnụ nke ya onwe ya siri dị o jiri ajọ ọlụ a kpọrọ ihe nke ukwuu otu onye siri n'otu oge ọkammụta jeremaya Pọl tupu nchegharị ya nara ada nnọọ ka ndị ogbu arụ ọbara agha okpukperechi ndị anyị nwere taa ekwenyere m na ọ bụkwa otu a ka ndị nzukọ mbụ siri hụta ya n'oge ahụ ugbu a aga m enye anyị ụfọdụ mpaghara akwụkwọ nsọ ndị ọzọ lee obere akụkọ banyere ndụ Pọl tupu ọ onye nke Kraịst malite n'akwụkwọ ọlụ ndị ozi isi asatọ ahịrị nke atọ ọ na-asị otu a ma Sọl cheta na Sọl bụrụ aha ya tupu o na-esogbu nzukọ Kraịst nke ukwuu na-aba n'ụlọ niile n'otu n'otu na-adọkpụkwa ndị ikom na ndị inyom wee rara ha nye ka a tụba ha n'ụlọ mkpọrọ ngwa ka anyị gafee n'ọlụ ndị ozi isi iri abụọ na abụọ ahịrị nke anọ nakwa nke ise ọ sịrị ya esogbukwara m ụzọ a ruo ọnwụ na-eke ma ndị ikom ma ndị inyom agbụ na-ararakwa ha nye n'ụlọ mkpọrọ dị iche iche dịka onye isi nchụaja na-agbakwara m ama ya na mgbakọ ndị okenye niile ndị m natakwara akwụkwọ ozi n'aka ha inye ụmụnne anyị mgbe gaa Damaskọs ịdọkpụtakwa ndị nọ n'ebe ahụ na abụ bịa na Jerusalem ka e wee mee ka ha hụ ahụhụ mmehie nke a bụ ihe Pọl nara eme ọbụnadị ihe ọ nọrọ na-eme tupu onye nke Kraịst ọ nọrọ n'ụzọ Damaskọs ịnwudo ndị nke Kraịst ọbụnadị itinye ha n'elu ndị ọ nwụdoworo na mbụ elega anya ọ dịghịkwa ndị nke kraịst ndị fọdụ na jerusalem ndị ọ pụrụ ịnwụdo ma kpagbuokwa ime ka ha taa ahụhụ ya mere o jere nweta akwụkwọ ikike site n'aka ndị isi nchụàja ije damaskọs ịchọ ma e nwere ndị nke kraịst ndị nọ n'ebe ahụ ọ bụrụkwa na e nwere ọ ga-akpọrọ ha laghachita jerusalem ebe a ga-ekpe ha ikpe ma meekwa ka ha taa ahụhụ ọlụ ndị ozi isi iri abụọ na abụọ ahịrị nke iri abụọ ọ na-asụ otu a mgbe a na-awụsị ọbara Stephen onye amaghị mụ onwe m guzokwara nso o wee dị m ezi mma ana m edebekwa uwe nke ndị na-egbu ya Pọl sịrị nke a bụ ihe m pụrụ tupu m onye nke Kraịst mgbe a tụgburu na n'okwute n'ihi ọgbụgba ama ya nye Kraịst Jizọs ọ bụ m chedoro uwe nke ndị gburu ya ihe ha mere dịkwara m ezi mma ama na-ahụta onyonyo nke Sọl onye agha ogbuala ọbara nke okpukperechi ọlụ ndị ozi isi iri abụọ na isii ahịrị nke iri nakwa nke iri na otu sịrị nke m mekwara na Jerusalem mụ onwe m mechibidokwara ọtụtụ ndị nsọ n'ụlọ mkpọrọ ya ebe m natara ike site n'aka ndị isi nchụaja mgbe egburu ha mgbe ekwenye imegide ha ya sitekwara m n'ime ka ha hụ ahụhụ mmehie ọtụtụ mgbe n'ụlọ nzukọ niile chọọ ụzọ ime ka ha kwuluo Chineke ya anya m na-adịghị mma gabiga oke megide ha mgbe na-esogbu ha wee rue obodo dị iche iche dị n'azụ ala anyị ugbu a ọ dị nnọọ mma ka anyị mata na nke a abụghị ihe onye ọzọ na-ekwu banyere Pọl nke a bụ ihe Pọl n'onwe ya ji ọnụ ya na-agwa anyị banyere onwe ya nke a bụ akụkọ ọgbụgba àmà nke sitere n'ọnụ Pọl onwe ya ihe m bụrụ tupu m onye nke Kraịst ugbu a gịnị ka Pọl na-achọ ịgwa anyị ndị ozizi ụgha na-asị na onye ozi Pọl na-agba mbọ iwepụta okpukperechi nke dị mfe ha na-asị na Pọl site n'ịkwusa oziọma nke amara na ọ na-eme ka idebe iwu bụrụ ihe a na-elele anya ha nara ebo Pọl ebubo na ọ bụ site n'aka mmadụ ka o nwetara ụkpụrụ ozizi ya na ọ bụghị site n'aka Chineke ma Pọl sịrị abụ m onye ikpeazụ kwesịrị inweta nwapụta nke dị ukwuu ha, nke na-agbanwe ndụ n'ihi ihe m bụrụ tupu m zute Kraịst abụrụ m onye nnupụ isi nye oziọma nke kraịst abụrụ m onye na-esogbu ndị nke kraịst ọ bụ ihe na-ezighị ezi mmadụ ịbịa ma sịkwa na agbanwe m echiche uche m n'otu ntabi anya eziokwu pọl abụghị ụdị mmadụ onye pụrụ ịgbanwe obi ya na ihe ọbụla ọ bụrụ mmadụ onye okpukpere ndị juu nara egbu dịka mmanya ọ bụrụ mmadụ onye nyechasị onwe ya n'ozuzu oke ya niile na-edebeghị ihe ọ bụla ọzọ n'azụ n'isogbu ndị nke kraịst nakwa ihe niile gbasara kraịst o gị n'ụra n'otu ụtụtụ masịkwa ewoo amaghị m ihe ọ gara dị ka ya ịbụ onye ozi nke amara ọ bụghị otu a ka ọ dịrị nye pọl ọ bụghị naanị na pọl nara akpagbu nzukọ kraịst ibibi ya dịka ọgbụgba ma nke aka ya siri dị ma yi onwe ya ọzọkwa dịka e mere ka anyị mara n'isi nke mbụ ahịrị nke iri na anọ nke akwụkwọ ndị galesia ọ na agbaso omenala nke iwu ya Pọl bụrụ mmadụ onye na agbaso omenala na ụkpụrụ nke iwu ọ kpagburu nzukọ kraịst ọ nakwara agbaso omenala nke iwu ka anyị gụọ ahịrị nkiri na anọ ka akwụkwọ ndị Galatia ise mbụ ọ sị ana m agakwariyi n'iru n'ụzọ ndị juu karịa ọtụtụ ndị ọgbọ m n'etiti mba nke m ebe obi m na-anụbigara ozizi ahụ ọkụ oke karịa bụ nke nna m ha nyere anyị n'aka idebe ugbu a dịka ọgbụgba ama nke Pọl siri dị o mewore nke ọma na n'iru karịa ndị ọgbọ ya n'ihe gbasara okpukperechi nakwa ozizi omenala ndị Juu ihe nke a pụtara bụ na n'etiti ụmụ akwụkwọ niile nke iwu ndị Juu na ọgbọ nke Pọl Pọl ejewori n'ebe dị elu karịa ha niile ọ bụ nwata akwụkwọ kachasị elu Pọl bụkwara ezi onye Juu o mere ihe niile dịka iwu siri kwuo ọ nara eche ije n'ụkpụrụ niile nke iwu nakwa nke omenala ndị juu nakwa ndị filipai anyị gụrụ ọgbụgba ama pọl o kwukwara ihe asaa banyere onwe ya ndị filipi isi atọ malite n'ahịrị nke ise ruo na nke isii ọ sịrị ya ebiri m ugwu n'ụbọchị nke asatọ ya sitere m n'ụmụ Izrel sitekwa n'ebo Benjamin abụ m onye Hibru nke sitere na ndị Hibru n'akụkụ iwu abụrụ m onye Farisii, n'akụkụ ịnọ ọkụ n'obi ana m esogburi nzukọ kraịst n'akụkụ ezi omume nke dị n'ime iwu ahụrụ na adịghị m ịta ụta nke a bụ ihe ndị pọl n'onwe ya kwuru banyere onwe ya ugbu a ihe ndị a niile bụ iji wee gosi na pọl bụ ezi onye juu ọ bụrụ onye juu dị gịnị ga-eme ka o tufuo ihe ndị a niile gịnị ga-eme ka Pọl teta n'ụra n'otu ụtụtụ ma kpofuo ihe ndị a niile bụ ihe ndị o jiri na-anya isi n'ime ha ọ bụrụ otu n'ime ụmụ akwụkwọ kachasị adị elu nke omenala na iwu ndị Juu ọ bụ otu n'ime ndị kachasị enwe ọnụ n'ọkụ n'obe banyere iwu ha na omenala ha nọkpọrọ ha n'ezie Pọl nọrọ n'ogo dị mma n'okpukpere nke ndị Juu gịnị ga-eme ka ọ gbanwee echiche ọ bụla zi n'ezi adịghị na nke a n'ezie ka m kwukwa ya ọzọ echiche ọ bụla ziri ezi adịghị na nke a a ga-enwerịrị otu ihe nke dị ike karịa ọnụnọkụ ọkụ n'obi Pọl nke mere ka ọ gbanwee n'otu ntabi anya gharakwa ịbụ onye ọ bụrụ na mbụ wee ghọọ onye ọ bụ ugbu a anyị ahụworị ma kwukwa na ọnụnọ ọkụ Pọl gbasara iwu na ụkpụrụ na omenala ndị Juu dịrị ike nke ukwuu ma dịkwa elu ma ọ bụrụ na Pọl pụrụ ịgbanwe site n'ọnụnọ ọkụ a banyere iwu na ụkpụrụ na n'otu ntabi anya ihe ọ pụtara bụ na ikike nke dakwasịrị ya ugbu a bụ ikike nke dị ike karịa ikike nke ọnụnọ ọkụ nke ọ nwere banyere iwu na omenala n'ụkpụrụ ndị Juu ikike nke nsọpụta site na amara nke e nyere n'efu ikike nke nsọpụta nke amara nke e nyere n'efu amara nke e nyere n'efu ọ bụ ya gbanwere nwoke a ọ bụ amara nke enyere nyere n'efu bụ ihe tụgharịrị nwoke a onye anyị hụrụ dịka mmadụ onye nwụrụ ọnụ n'ọkụ nke ukwuu ọbara ọbara dị dịka ọ na-eche na ọ bụ ezi ihe ka ọ na-eme ọba amara nke enyere nyere n'efu bụ ihe tụgharịrị iru nwoke a site n'ụzọ nke ọ nọrọ na mbụ wee bata n'ụzọ nke bụ ezi ụzọ nke kraịst jizọs amara nke enyere nyere n'efu amara dịkwara gị ugbu a amara nọkwa ugbu a na-eche gị ma ọ bụrụ na ike a setịpụbeghị aka gị wee nara ya naanị ihe ị pụrụ ime ugbu a bụ ịsahịpụ aka gị ma nara amara dịka ị na-emekwa nke a ka onye nwaanyị gọzie gị n'aha Jizọs emee. ka mara Chineke bara gị ụba gị onye nọnyere anyị na-agba nke taa ekwenyere m na onye nwe anyị esitewo n'okwu ya wee gọzie gị anyị ahụwo ka ha si wee gbaa mbọ ịkatọ onye ozi Chineke bụ Pọl ma otu akaebe siri ike nke Pọl ji bụ amara Chineke nke pụtara ìhè ma were ezi ọnọdụ na ndụ ya ezi amara nke a na-adịghị onye ọ bụla nke nabatara Kraịst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 maọbụ site na izitere anyị ozi email na twr2131 at yahoo.fr ma site na idetere anyị akwụkwọ ozi n'olu ndị Igbo redio Elwa PO Box 12540 Aba Abia steeti nke Nigeria ka mara nke Chineke gaa n'iru n'ịba ụba nye gị n'aha Jizọs amen